biko dịka ị na-enweta ozi nụnwa tinye aka na share button ya ozigbo ozigbo ka a malụ ma onye nụnwa a na-akpọ jideofọ a na-ekwebe onye nke ndị uwe ojii nọ na Asaba gbagburu a ga-enweta ikpe nkwụmọtọ onye na-akọ ihe nụnwa bụ onye a na-akpọ Captain John Chiedu naebo ọ bụ onye Mmiata Anam o wee sị na ọ nọ n'ọfiisi ya n'ụbọchị Wednesday Jenụwarị 17 2024 ndị anam wee kwobata n'ọfịs ya wee kọbara ya ka ndị uwe ojii nke asaba delta steeti sizi wee gbagbuo onye enụnwa bụ jidofọ anekwe a na-akọwa na jidofọ anekwe bụ onye nọ nwaanyị chineke wee nye ya na nwunye ya ụmụ atọ ọyanwa ka emesiziarụ o wee bụ na dịka ụmụ akwụkwọ bidoziri akwụkwọ na anabago ụgwọ akwụkwọ ya bụ onye wee bụrụ onye nke na-arụ ọrụ aka nke mesin bụrụkwazie onye na-akụ azụ ya ma ka a na-akọzi na onweghị ego ọ ga-eji wee kwụrụ ụmụ ya ụgwọ akwụkwọ uwe jebezie na nke nwanne ya nwoke bi na Ponsak na Asaba Delta steeti ka ọ marụ ma nwanne ya nwoke ahụ a ga-enyere ya aka n'ibinye ya ego ọ ga-eji wee kwụrụ ụmụ ya ụgwọ akwụkwọ ka ọ nọzi na nke nwanne ya nwoke ahụ ya na nwanne ya nwoke wee kpabazie nkata uwe ruzie na ya bụ onye esezi na ọ gaghị anawuzi n'abalị ahụ na ọ ga-anazi n'ụtụtụ echi ọ ya ka o ruzi n'etiti abalị mgbe ọ na-akụ 2am ewee malite wee kụba aka na geeti nke kọmpaụnd ebe ahụ nwanne ya nwoke bi bụ onye nke o jere ka o bite ego n'aka ya akụgideziri aka ahụ egwu wee bịazie onye enụnwa bụ Jideofor a na-ekwe o wee jee kpọnite nwanne ya nwoke n'ụra maka na ọ bụ ya nwa bụ ụzọ wee nụ aka ahụ a na-akụ na geeti ka ọ kpọnite nwanne ya ya na nwanne ya nwoke egwu aba ha ahụ ha che na ọ bụ ndị ohi ha wee buruzie mma gbuo okpiri wee pụtazie ka echebiri ndị ahụ na-akụ aka na geeti ka ọ ga-abụ ọ bụ na ọ bụ ndị bịara igbu ha ka ha weezie ma mma ma okpili ahụ wee nụso ha ọgụ ya nwa ka a na-asịzi na ka ha mepezi geeti ọ bụrụzie na ọ bụ ndị bu egbe ndị nke a na-akọwa na ha bụ moto mana moto ha bụ egosighị na ha bụ ndị polisi ha yikwazi akwa mana akwa ha yi egosighị na ha bụ ndị polisi ndị ahụ malitezi wee gbanibezie egbe enu egwu wee bazie ma onye Jideofor Anekwe chọjere bụ nwanne ya nwoke ma Jideofor na onwe ya nke mezi na Jideofor jizi egwu ahụ wee gbajezie n'azụ ụlọ ndị enunwa bụ egbe bụ ndị nke gbajekwezi n'azụ ụlọ ahụ wee nọzi ebe ahụ wee gbaa Jideofor Anekwe egbe Jideofor wee nwụọ ozugbo ozugbo ahụ ha bụrụ ozie wee tinye n'ime GLK ha bụ wee bịa ya bụ ije buruzie ozi ahụ wee pụba onye nụnwa bụ kaptin jọn chiedu nnebosi na o ruzie ụbọchị fraịde o wee jebezie n'ọfịs kọmishọna ndị uwe ojii delta steeti wee jebezie ebe ahụ wee kọrịa ihe mere o wee sị na ọ nụrụ na ndị uwe ojii nke hedkwọtas enwere na Asaba Delta steeti jebere ka ha jee nwuchie mmadụ n'okirikiri ebe ahụ a na-akọ maka ya bụ ihe mana ndị uwe ojii ahụ mgbe ha nata ha agwaghazi ha na enwere onye agbagburu agbagbu ka ha jere nwuchi mmadụ ị chọrọ ka anyị mere gị birthday shoutouts announcements advertisement of your products chat us up on WhatsApp tru plus 234 8067 ka emesizi alụ ewee chọpụta na ha bụ ndị uwe ojii si headquarters na Asaba Delta steeti bụ ndị nke na-achọ otu nwoke kọmpaụnd ya nọdebe na kọmpaụnd ebe ahụ jideọfọ a na-ekwe jere inete nwanne ya nwoke ọ bụzie na ka ha kụrụ aka na geeti na ya bụ onye maarụ na ndị uwe ojii na-achị ya achọ bụ onye nke jizi egwu wee wufete na kọmpaụndụ nke ebe ahụ jideọfọ a na-ekwe nọ sikwezie na kọmpaụndụ nke jideọfọ a na-ekwe ha wee wụpụzi na fensị wee banyezie na okporo ụzọ ya bụ ka ọ dịzi ugbu a onye ha chọrọ wee bịa bụzi onye nke gbafere ọsọ mana onye bịaziri n'ọlụ onwe ya bụzi onye nke agbagburu agbagbu na Anekwe bụ onye nke hapụzi nwunye ya ugbu a hapụkwazie ụmụ ya atọ bụ ndị nke o jere ka o bite ego ọ ga-eji wee kwụrụ ha ụgwọ akwụkwọ n'ezie nụnụ ka ọ dị ugbu a na nwaanyị nụnwa bụ onye nke ị na-ene anya ebe a abụrụgo nwaanyị ajadu ụmụ ya abụrụ ndị nke enweghị nna biko gbasa ozi nụnwa dịka ndị anam si wee na-ayọ ka amarụ ma onye enunwa bụ ana-ekwe a ga-enweta ikpe nkwụmọtọ maka na ọ bụ na ndị uwe ojii nke obodo Naijiria na-arụ ọrụ ha ọfụma ha ekwesịghị ịgbaba onye enunwa bụ ana-ekwe egbe kama ekwesịrị ijide wee mee ya ajụjụ ọnụ dịka o si wee bụrụ na ya bụ onye eji egwu wee gbaba ọsọ ọnụnwa maka ihi na ọmaghọ ndị ndị nụnwa bụ ha eyihọ akwa ndị uwe ojii ha ebughokwanụ moto ndị uwe ojii kama ha bụ GLK burukwezie spider white ọ bụ ya tinyeziri egwu na ahụ jideofọ a ekwe nke merụ o jizi wee gbaba ọsọ ọnụnwa ha jizi wee gbaa ya egbe ka ndị uwe ojii nke asaba anụnwa gbagburu jide a na-ekwe rịpọtụ ha na-enyezi n'ọfịs bụ na jideofọ a ekwe bụ onye ohi na ọ bụ onye omekome etu nụnwa ka ha sizi wee kọwaa onye enụnwa bụ ana ekwe mana ndị anam niile na-akọwa na ya bụ Jideofor bụ onye na-arụ ọrụ aka nke mesin bụrụkwazie onye eji ịkụ azụ wee marụ biko tụsa ozi inụnwa etu anụnwa isi wee na-enweta ya ịta gị onye ọbụla ị nwere ike ịta gị ka a marụ ma a ga-enweta ikpe nkwụmọtọ gbasara ọnwụ nụnwa nke ana ekwe nwụrụ n'aka ndị uwe ojii si Police Headquarters enwe na Asaba Delta Steeti